dị mma gị nwa bụ onye kpọrọ nne ee ọ sị nọ Nkechi ee ndị be anyị anyị ekele unu ndewonye n'oge erimeri nke anyị na-ewetara ụnụ ndị Igbo oge eji esi nri dị iche iche nwanne anyị nwaanyị akpọrọ anyị n'ekwentị si na ọ chọrọ ka o sie ya bụ nri ụbọchị taa ọ bịago na be m ugbu a anyị ga-aba ka ọ ga kụziere anyị ihe ama m na ichefughị onye gị na ya na-ekwu nwaada ifeọma ọgọjụ n'oge erimeri erimeri na-adị mma n'ahụ ngwanị oge akụkọ adara nne nwa o nwere abalị ka mechite ụzọ e e, anyị banyezi ebe m na-esi nọrọ n'ebe a <clears throat> ee nna ọ mata ebe anyị na-eji ha wepụtasịrị ya iwe wepụta ihe ibe anyị anyị ekebe ya você está aqui. na-esi nri ka o wepụtasị ihe ọ zụtara nke i wepụtara egosi ya ka a mara bupụta você está aqui. ee azụ kpọọ nkụ a ga-eji were si ya ka mmanụ nri mmanụ nri a ga-eji você está aqui. ya esi na aga ka ị ga-esi esi ya osikapa aghara aghara aghara osikapa mmanụ nri ka você está aqui. na ndị né? be anyị anyị ga-ahụkwa aghara aghara osikapa ka anyị na-afụ ihe ọ na-eme Ka o É ọnwụ. Ya bụ Aigbo. Nchi ọnwụ. Ka na-ekpo. Nchi ọnwụ ka o. grico Okpe. Ogiri iko. N'ọrịa. Ogiri nke oji. Ezigbo okpe. Ayi. Ka wa ahịa ọnwụ nne. Ka ihe na adịba bụ ihe eji esi e, osikapa aghara ya ndị be anyị nke ahụ azụ azụ mkpọ nke a bụ mmanụ nri mmanụ nri ee nke ahụ oso oso akpara oso mkpọ ee nke ojii akara nke awa okpei ogiri okpei e, ogiri ojii ogiri ojii ogiri okpei ọnya a na-akpọ ya mm. nke ahụ nchụọnwụ nchụọnwụ ee Ọ nwere ihe ọzọ ya na-akpọ ya ahịhịa ndị oyibo na-akpọ nke a iji nke a ayo ndị oyibo na-akpọ ọbụla ihe ga-eji wee si ya bụ aghara ebidoli anyị na-ahụ ihe na-emene ọ sị na ihe ọ na achị isi bụ nri aghara ị ga-anọrọ mgbe a na-aghagharị ya eji mmanụ nri esi ya na-azụkọ nkụ na-ayị na ose ikpo nke a na-akpọ kemerun pepe na ogiri a na-eji nji na ahịhịa nke ndị oyibo na-akpọ nọsi na ahịhịa ikpo ka a na-akpọ isi anwụ ya ewepụte ikpo ya ahịa na ikpo ọfụma ndị be anyị anyị nwere oge ka anyị ghara ịtụfu oge n'ikpo okwu o gosiwa anyị ozugbo m tutu ị na-ebido isi ihe ọbụla ihe ebu ụzọ kwụọ n'aka gị hmm. aka hmm. mụ akpụọ n'ọlọ nke bịara anyị asị m ọkwa na tupu isie ihe kpa ihe ọbụla ị na-esi aka kwọchasị aka gị wee ya sie ya bụ nri ị ga-amacha ya anyị ọ gbanyere mmiri na ya bụ ite wee wunye osipaka n'ime wee sikosie ya ọkụ ka gbanyezere hmm. ya ọkụ ka osinye masinye otekwe ebe ahụ Thank you. ama m na afọ ihe na-eme ọ bụrụ na ugbu a bụ mgbe iji abịa afọ anyị nwanne anyị nwanyị a na-esiri anyị e, osikapa na-akpọ ngwagharị a na-eji mmanụ nri esi o gosikwara anyị azụ ọkpọ o ji esi ya bụ nri o wee gosi anyị nọọ mmanụ nri ka o ji esi ya ya na ose igbo akpọrọ akpọ a na-akpọ kemeru pepe na ahịhịa ihe ọzụtara o ji esi ya ya na ogiri ojii nke a na-akpọ ogiri okpi na esi ahụ ngwa a na-etinyekwa ọtọ bịrịbịrị ọ bụrụ na ịchọọ maka ọtụtụ ndị ahụ eri ọtọ bịrịbịrị mhm. ọ bụ mmadụ niile na-eri ya ịchọọ ọtọ bịrịbịrị tinye ugbu a ndị be anyị anyị ga-echere ka ya bụ ihe sụọ ọsụọ anyị amara ihe ọzọ ngwa ọsụtụgo ugbu a ọ sụtụgo mma

otinye mmiri ọkụ were gbanye mmiri ọkụ tinyetu nnu tinye nnu na maka nje nje ọwụna mmakwanyesi ihe ayị anyị ga-awụnye otu a ka ya esu esu anyị esu ya esu ayị nkọ ịchọkwa ịwụnye otu ahụ wụnye mana ka o wee dị mma n'anya eh. ihe m mebutere gị ihe ndị be anyị kpọrọ ikwe esi aka iwere ihe na-emetụta awa ahụ ka m chọrọ ibe berizie ya ọbụla ịchọzi nye ya nwunye chọọ isi ya esu nwere ike ka o wedere gị bere gị nke nke isu ya esu ịsa mmiri ahụ gbanyere dị ọkụ ya ka m ji na-etinyekwa ya mmiri oyi ee ịgbanye mmiri ọkụ mm, tikwa ya mmiri oyi na-edu ya mmiri oyi ka o wee kwe gị itinye aka wee osisi mm. ụmụ ma ihe ndị ọzọ ndị be anyị ndị na-eso na anyị mgbe anyị bidoro isi anyị na-esi osikapa nke a na-agha agha a na-agwọ agwọ nke eji mmanụ nri esi anyị ejighị akwụ esi ya anyị ejikwa ihe ndị oyibo na-akpọ tomato esi sọ ihe anyị ga-esi abụ mmanụ nri na ya bụ ahịhịa na azụ ọ na-emecha na ose igwe akwọrọ akwọ na a na-akpọ ogidi obi ogidi ojii e na-eji esi nri na nshianwụ ahịa nri a ga-eji na ayo bonios nke ebiribi na nnu na obere ọtọ biribiri ya bụ ihe ga-eji wee si ya bụ nri ọ gwara ha ọzọ nụrụ ikwuru a na-esi akpọ ya bụ nri ma a na-esi ya esi na gịnị ka ọ bụ osikapa <laughs> ọ sị maka na a na-agwakọta ihe niile ọtụtụ ihe ka na na ya na na ka ga-esi esi nke bụ kọnkọshọn ya <laughs> a na-esi naanị mmanụ nri ka e ji wee si ọ ya tọgbukwa onwe ya a gwara gị n'oge anyị oge eji esi nri dị iche iche n'ala Igbo anyị nke na-eri ị na-amịcha aka ọ na-atọ hmm. na ya? okpe were suo ya ị na-esu ahịa ka ị na-esukọta ya na hmm. maka na itinye okpe hmm. itinye tope wee na-esu e, sụọ ahịhịa onye ha okpenye ha abalị abalị hmm. e, itinye okpenye wee na-esu hmm. tinye sọnsọ ya tinye si ka itinye ya otu aha na nri e. wee ha agbari agbari hmm. sọ ka mma na itinyere ya ebe na-esu ahịa werezi ahịa sukọta ya nwere ike bụ eji esi ofe eji ofe ọha nke a bụ ogiri oji eji esi ofe egusi ofe ọgbọnọ ofe ụmụ onye nda okpere na-ata ya n'ọnụ ọ maka obodo ma na-eti okpere okpere ya bụ asụsụ anyị ee ogiri oji ka ejiri mara ya ọ bụ okpere okpere ee ya wa asụsụ ga anyị ga-ebuchapụ ya ka esi ọnụ ọfụma ee anyị tụchara anyị tụchara ihe ya ka ọ gbarie ụka hmm, itinyezi kịta ma a ya etinye azụ anyị hmm. akọrịta ihe niile a ma anyị ya ka ọ sụkọta ozugbo m etinyekwa mmanụ azụ ka anyị na-etinye kịta ibe anyị azụ ka anyị na-etinye ya na ogiri ojii ya na nsuru esu ugbu a a na-akwanyezi ihe n'ime ite ka nke a mmanụ nri ka anyị tinye mmanụ nri ọ bụghị iwu na ya wụnyeta ọ ịmara ole ya edu mhm, e tinye ọ na-adịkwa mma ka mmanụ tọ ya ọfụma ọfụma e ọnọghị ya ka eji esi ya ọ mmanụ nri ka eji esi ya rice ya gara mmanụ nri mm. ka anyị tinye osoro

awụnye ayo mana ya ha wụnyecha ayo eh, niile ị chọrọ iji si ya maka na n'elu osikapa wụnyecha osikapa ka ya wụnyekwa ayo n'elu ya n'ebe anyị ahụrụ nụ na mmụta ihe ọ na-eme o buru ụzọ kpọchie onye bụ osikapa mgbe ọ kpọchichara ọwụpụ wee gbanyezie mmiri n'ite wee sie n'ọkụ wee were ihe o suru esu ya bụ ahịhịa na ogiri ojii nke a na-akpọ ogiri okpi wee suekọta ya na ya ọfụma wee tinye n'ime wee sachaa azụ ọkpọọ were mmiri ọkụ saa azụ ya na nnu wee tinyekwa ya n'ime wee were mmanụ nri ya bụ ihe anyị na-esi eji mmanụ nri wee na-esi osipaka wee tinye mmanụ nri ebe ọ ga-adị ya mma wee tinyekwa ayo nke obere ebe n'ime ya tinye osu akwọrọ akwọ asụkọzie wee tinye ezi osikapa n'ime wee gwakọtazie hapụzie wee mgbe eji etinye ezi ahịa nri a ogebe ogebe gwunyezie n'elu ya n'elu ya ebe anyị ka echere ka ọsụtụ ka e wee wunyezie ya bụ osikapa ugbu a osikapa ka anyị na-awụnyezi na-awụnye na-ewunye ya bụ osikapa ngwangwa osikapa ewe ọmanụ na ana esi ya bụ nri osikapa mmanụ osikapa mmanụ ọhịa a na-akpọ ya mm-hmm. ọ chaghị ọfụma ịma na enwetaghị ihe a na-achọ a na-achọ mm. ka ịfụ na ya mm. fụrụ ya na-esi ya na-achakọ yes otu a anyị etinyekwu nnu aka ya atanyetụ ya mmiri mm-hmm. ị na-esi na eleta nnu ka a ghara isi ọha nnu mm. ọ oso nwoke be na-agwa nwunye ya ana m echeta mgbe ọbụla ọ na-agba ya mmantonịa mmantonịa ọ bụ ụbọchị ọbụla ị na-esiri m ọṅa nnu isi ihe ọṅa nnu isi ọṅa ose ị na esitụkwa ọṅa azụ na ọṅa anụ n'ime ụlọ a wee bụrụ aja ite osi ihe ọṅa nnu osi ọṅa ose ọ ga-esitụ ọṅa azụ ma ọ bụ anụ wee sere di ya ị na-esi gị na-ele nnu wee mara mgbe ọ tụrụ ya ka ọ ghara ịnọ anya isi nri nnu na ahịa ọwa aja ite hmm. ahịa ọ anyị ka o wee sụọ ịgba anyị ka anyị kpuchizie ya ka o wee sụkọọ eo ihe ọ na-ekpo ọ bụrụ na ugbu a abụghị ịpụta wee fụ ka anyị na-eme ihe a were na-ele ihe anyị na-esi bụ agwara agwa osikapa nke eji mmanụ nri esi ị nọrọ ebe a n'ikpo ihe a hmm, nne ị ga agba ọsọ gasị ya bụ nri ya bụ nri ọ na-esi anụmanụ ka ọ na-asị na kọnkọshọn rice nri ngwakọta na ngwakọta eji mmanụ nri esi nne ọ dịkwa veri izi ma ọ bụrụ ndị oyibo soro veri simple ọ dị nnọọ kpara ezi iji were eme gịnị sikọta agụọ na-agụ ịgbara alapụta ozugbo were mmanụ ya ga-agagharị ya n'ọkụ wunye ya ahịhịa kpakpaba isichaa ya na ka anyị fụ na mgbe na aka kelewe ya ndị imo mgbe ị na-anụ n'isi ka nke abụ na nke abanyezie wee nụzie n'ikpe zuo <laughs> ee zuo <laughs> agwọrọ agwọ awụnyezie ayụ nke fọrọ afọ were gwọkọtazie ha niile mhm. hmm. ya bụ ndị be anyị na-akụ ihe na-eme hmm. ọchapụna otu abụ kwesịrị ịdị ee otu abụ kwesịrị ịdị na na-amụtakwa anyị ndị be anyị ọ na-afụna ka ọ na-akpụgharị ya bụ ihe hmm. wee fụ na ihe kwuru na ọwa ihe a na-eme o sichago ya bụ nri ugbu a anyị ga-agazi ka anyị gaa rie ya erie ka anyị mara na ihe anyị na-anụ ọ na-ekpo ọ bụkwa ka o si atọ n'ọnụ Ute ihe gị bute iko gị bute eku gị ka anyị gaa ka erie erie ee igbo ndị ọma ndị na-elele anyị anyị esichago ya bụ nri ama na ihe anyị siri osikpaka eji mmanụ nri were si wee tinye ya zụkpọ nkụ tinye ahịhịa tinye ose akwọrọakwọ na ayo tinye ya obere ọtọ rịrị wee tinye ya ogiri ojii wee gbanye mmanụ wee werezie nchuanwụ wee gwọkọọ ya a na-akpọ concoction rice ngwakọta na ngwakọta ee ndị mụ na ha ga-eri nya bụ nri wee mara ka ọ dị n'aka ekpe mụ nwanne m nwoke kọwara ọhanaeze na-ele eze na gị onye Igbo nna ọhanaeze na anyị ndewo ni ndewo nna ma aha m bụ maazị Chukwuka Elosi mm-hmm. onye ji ego achụ ego na Alaba International eh. ana m azụkwa n'ahịa ọkụ nna m imeela o ndewo ndewo eh, ee ka anyị gaa n'aka nri m ka a jụọ nwoke ọma na-ejiri udo kọwaa onwe gị ọfụma ka ndị be anyị wee nọ igbo ndị nwe mmadụ ekene m ụnụ anyị ekelego ha ndị eji igbo ndị eji eme ọnụ aha m bụ maazị Nwabueze Kanu mm-hmm. anọkwana m Alaba international market mm-hmm. anyị na-ere fọnịchọ mgbe imela o nnọọ na-emego nke ọma ee ka anyị marazie nwanne anyị nwaanyị onye siri anyị nri a ka ọ kọwaa onwe ya nne ndị igbo na-ege anyị ntị ekele mmụọ aha m bụ doziakụ nkechi obialọ hmm. ahụrụ m ihe ahụ na-eme n'onyonyo wee hụ akara edere n'onyonyo wee sị na ọ bụrụ na ị chọrọ isi ma ọ bụrụ na ị chọrọ iri ihe anụnwa ihe erimeri anụ a na-eme na gị kpọtụrụ anyị na-ekwentị wee kpọọ wee sị na mma abịa isi n'ụbọchị nke taa oh, abịakwa nna m taa esikwana nneọma eh, kedu ihe siri anyị ihe a na-agba ya ihe siri ụnụ n'ụbọchị nke taa bụ osikapa aghara agha nke a na-agha agha nke a na-agha agha mm-hmm. ma ọ bụ ịkpọ ya kọnkọshọn rice ee eh, eh, nne ndị be anyị hụ na nụ na ihe o o siri anyị osikapa nke ọghara agha ihe nọkwana n'ime ya bụ osikapa ọ bụrụ na ugbu a ka ị na-elele anyị o were ya bụ wee sie n'ọkụ wee were mmanụ nri nneke mmanụ nri were were sie ya bụ nri wee were azụ kpọrọ nkụ na ahịhịa na yo na ose akwọrọ akwọ na ihe wee gwọkọ wee sie ya bụ nri ugbu a ya mere ụmụnne anyị na-agba ji nọrọ ka ha rie ya bụ ihe wee mara na ihe kwuru bụkwa eziokwu ihe ahụ ekwe na-agụ ọbụkwa ihe ọ na-ada ugbu a ka nne ị ga-ekunye anyị ya bụ nri ka anyị rie wee mara na ọbụkwa ya de banho. Hum. Hum. Bom. Que leuia. Tinha o gaso. dudek baik ni baik buat aku kayak dia ni nyabu lima kon nó đi cả có được cần nó còn vấn đề trên gì bộ có những anh cần nào cũng nhiều bộ cái này Anh được nhiều khi bộ nhà lại gì bộ kế tiếp sống bọc vừa đấy xin tin nhé anh trang ừ. tin nhé mani bộ anyị nna m gị maka Enugu na ya bụ nri gwụpụrụ m okwu ndị a na-atọ mụtọ hmm. nri amaka nwa ada siri ya nnọọ hmm. ee nna m ukwu imela o unu emeela ebe ya rie ya bụ ihe ee ụmụnne m dị na-ele anyị ịchọ iri gbaa anyị n'ekwentị nke nọ n'ihe onyonyo ka anyị na gị soro rie ịchọ isi kpọkwa anyị n'ekwentị nke nọ n'ihe ya bụ onyonyo ka ị na-ele ka ị bịasie dịka nwanne anyị nke Chika Obianusi ama na ụlọ echefuba onye ụlọ na ya na-ekwu ọnwa ada Ifeọma Ọgụajụ ya bụ onye na-eme ya bụ ihe ugbu a ebe a ka anyị ga-ewere okwu anyị nke taa n'isi njedebe ka ọ dịkwa n'izu ụka ọzọ anyị nụnụ ga-anọrịkwa ndị be anyị kelee naanị ndị na-elele ụnụ igbo ndị nwe mmadụ ekele m ụnụ hmm. igbo ndị nwe na ndị nwe ndị nwe m ekele m ụnụ hmm. igbo mma mmanwụ ka chukwu ebuo mhm.